AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala nwanne m nwoke nwanne m nwaanyị ka udo nke chineke dịrị gị dịrị gị n'ezinụlọ gị ka onye nwe m leta gị ka onye nwe m na-edu gị n'ụzọ gị niile ụbọchị niile nke na-adị ndụ ana m arịọ amara nke chineke n'isi gị gị onye mụ na ya na-ezukọ na ngalaba nke ukwuu nke ntụgharị uche nke ezinụlọ n'ụbọchị taa achọrọ m ka anyị leba anya n'isiokwu nke akpọrọ otu ngọzi na nkọcha si alụ ọlụ otu ngọzi na nkọcha si alụ ọlụ anyị pụrụ ịhụ mmadụ anyị asị otu ihe si na-aga na ndụ onye a adịghị mma anyị pụrụ ịhụ ezinụlọ n'ọnọdụ dị otu a anyị pụrụ ịhụ amaala n'ụzọ dị otu a anyị pụrụ ịhụ obodo n'ụzọ dị otu a anyị achọpụtasị na otu ihe si na-aga na ndụ obodo dị otu a mmadụ dị otu a ezinụlọ dị otu a ekwesịghị ekwesị ma ihe pụrụ ime ka anyị nwee ike nwee mkpebi dị otu a ịchọpụtasị na otu ihe si na-aga n'otu ebe maọbụ nke ọzọ maọbụ n'ime otu onye maọbụ onye nke ọzọ ekwesịghị ekwesị dị naanị ụzọ abụọ ọ bụrụ na ile anya na ndụ mụ na gị na-ebi n'ụwa anyị nọ n'ime ya ị ga-achọpụta na ị na-ahụzụ ihe ọ bụla nke na-eme n'ime ụwa ma ọ na-eme na gburugburu anyị ma ọ na-eme n'ebe dị anya ma ọ na-eme n'ezinụlọ anyị anyị na-ahụzụ ya ma ọ dị mpaghara nke anyị na-ana ahụzụ na ndụ nke anyị na-ebi ma achọrọ m ime ka anyị mata n'ụbọchị taa sị na anyị kwesịrị ị na-ele ndụ nke anyị na-ebi n'ụzọ abụọ dị iche bụ ụzọ nke a nke anyị maara nke ọma bụ nke ịhụ ụwa anyị nọ n'ime ya ihe na-eme n'ime ya anyị aghọta ya mana ọ dị mpaghara nke ọzọ bụ nke gbasara ihe nke mmụọ nke anya anyị na-anaghị eru onye mụ na ya na-atụgharị uche ị pụghị inwe mkpebi sị na ihe na-aga na ndụ onye a agazighị agazi ma ọ bụ ihe na-eme n'ezinụlọ a adịghị mma ruekwa mgbe ikike abụọ ndị a nke na-ahazi ndụ anyị n'elu ụwa nke a nwere nhuku n'ime ha ọ bụrụ na ike abụọ a enwe nhuku bụ ike nke a na-ahụ anya bụ ụwa nke anyị nọ n'ime ya na ihe na-achị ya na ndụ nke ọzọ nke anyị na-enweghị ike ịghọta ihe na-eme ebe ahụ karịkwa mgbe anya anyị meghere mgbe ikike abụọ ndị a bịara lụkọ ọlụ nwee nhuku n'onwe ha ị ga-apụrụ ịsị ihe na-eme na ndụ onye a adịghị mma ihe na-eme n'ezinụlọ a adịghị mma ihe na-eme n'obodo a adịghị mma mgbe ahụ enweela ihe a ga-eji wee kọọ akụkọ si mgbe dị otu a mgbe dị otu a lekwa ihe mere n'ebe a lekwa ihe mere n'amaala a ma ihe anyị ji na-atụgharị uche n'isiokwu a n'ụbọchị taa bụ na ọtụtụ n'ime anyị bụ ndị kpọrọ onwe ha ụmụ Chineke ndị nke kwere ekwe na-eche n'ụwa a kwụsịrị naanị na ndụ a nke mụ na gị dị na ihe anyị na-ahụ na gburugburu anyị na ihe na-eme n'elu ụwa ya eme ọtụtụ mgbe mgbe e nwere nramahụ nke nkọcha n'ime ndụ anyị anyị anaghị ama a na-achọ ịkpọrọ akọ na uche anyị ịga n'ụzọ dị otu ahụ n'ụbọchị taa ime ka anyị matasị ọ bụrụ na anyị dabere naanị n'ihe anyị na-ahụ anya n'ụwa nke a mụ na gị nọ n'ime ya ọ dị nramahụ ndị nwere ike ịbịa n'ụzọ anyị ọ dị mkpọchi iru nwere ike ịbịa n'ụzọ anyị ọ dị ihe ndị pụrụ ime n'ime ndụ anyị mgbe ihe ndị a na-eme anyị agaghị ama otu anyị ga-esi wee kọwaa ya anyị apụkwananwe ịchọ otu a ga-esi nwee ogbugbo nye ihe ndị dị otu ahụ dị ka m meworo ka anyị mata ihe dum nke na-eme n'ụwa nke mụ na gị nọ n'ime ya bụ ihe na-akpata ihe ụfọdụ mee anyị asị ọ bụ otu a ka ụwa dị ọ bụ otu a ka anyị si hụ ya ma ọ bụ anyị asị ụwa ekweghị idu anya n'ihi na anyị dabere naanị n'ihe anyị pụrụ ịhụ n'ihe na-eme n'elu ụwa nka ihe ndị nke anyị na ya na-ebi ka obi ee ka m sị na anyị na ya na-ebi ka obi n'ihi na ọ na-eme site na mgbe ruo na mgbe ma ọ dabara onye dị otu a ya dabara onye dị otu a ọ bụ ezie na ọbụna ihe ndị nke a na-eme na gburugburu anyị anyị chere na anyị mazuru nke ọma anaghị emecha dị ka anyị onwe anyị si lee anya ya ihe mee ọtụtụ n'ime anyị nghọta anyị nke ndụ anyị na-ebi n'ụwa akarịghị otu a ma akwụkwọ nsọ na-eme ka anyị mata n'ụbọchị taa si na e nwere mpaghara nke ndụ a nke anya mụ na gị kwesịrị iru nke a na-anaghị ahụ anya ike na-atụ ihe na-eme na ngalaba nke ndụ a ma ọ bụ na mpaghara nke ndụ a n'ezie bụ nke na-adịgide adịgide bụkwara nke nwere ike inwe nhuku ọbụna n'ihe nke na-eme n'ụwa nke mụ na gị nọ n'ime ya ọ bụ ya kpatara pọl ka ọ na-ekwu okwu n'akwụkwọ ndị kọrịntị nke abụọ isi anọ amaokwu nke iri na asaa na nke iri na asatọ ọ sị n'ihi na mkpagbu anyị nke dị mfe nke dị na nwa oge a na-alụpụtara anyị ebube nke ukwuu rinne kachasị ihe niile bụ ebube nke dị arọ dịkwa ebighị ebi ebe anyị na-adịghị ele ihe a na-ahụ anya kama ihe a na-adịghị ahụ anya n'ihi na ihe a na-ahụ anya na-adịrị nwa oge ma ihe a na-adịghị ahụ anya dị ebighị ebi gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa dịka Pọl mere ka o doo anya ọ dọrọwo akọ na uche anyị laa na ndụ nke ime mmụọ ndụ nke pụrụ inye anyị ihe anyị chọrọ n'ụwa chetakwa na n'ime ụwa a anyị enweghị izu ike anyị enweghị obi ụtọ anyị enweghị ọṅụ ya ka pọl ji na-adọ anyị aka na ntị sị ọ bụrụ na anyị malite ileba anya na ndụ nke ime mmụọ na ngalaba anyị na-atụgharị uche n'ime ya n'ụbọchị taa na ọ gajeghị ịdịrị anyị mfe maka anyị matasị na ihe ndị a na-adị naanị nwa oge n'ihi na ebube nke ha ga-alụpụtara anyị bụ nke dị ukwuu riekwa nne ya na kpọrọ akọ na uche anyị na-ala n'ụzọ nke ichetasị na ihe anyị na-ele anya ya bụ nke a na-adịghị ahụ anya ebe a ka okwukwe si ya bata n'ime ndụ mụ na gị gị onye mụ na ya na-atụgharị uche ya na-eme ka anyị matasị na ihe ndị a a na-ahụ anya na-adị naanị nwa oge mgbe m ga-ahụ onye na-akpa ego amaghị m otu o si kpaa ego ya na-agụ m inwe ụdị ego ahụ ma ahụ onye rụrụ ụlọ rụchie ebe niile amaghị m otu esi kụọ ọkụ eji rụọ ụlọ ya na-agụ m nwanne m nwoke nwanne m nwaanyị maasị ọ bụghị naanị iwepụ onye a ihe m na-achọ eruo m aka a na-eme ka anyị matasị na ihe ndị a bụ ihe ụwa na-eche mụ na gị na iru onye iro nke chineke emekwanụ ka anyị chee na ọ bụ ebe ụwa kwụsịrị na-amaghị na jehova emeworo anyị ohere ụzọ anyị na ya ga-esi na-enwe mmekọrịta na ndụ nke ime mmụọ anyị na ihe nke na-eme n'ogo nke a na-ekwu okwu ya bụ ihe nke mmụọ bụ ihe pụrụ ịhazi ihe niile nke na-eme na ndụ a nke mụ na gị na-ebi n'ihi na ihe ọ bụla haziri ebe ahụ bụ ihe na-eme na ụwa nke a mụ na gị nọ n'ime ya ikike nke na-achị ebe ahụ karịrị ikike nke na-achị dị ka ihe na-eme n'ụwa si dị n'ụbọchị taa ọtụtụ n'ime anyị bụ ndị na-ebi ndụ dị ka ndị ọzọ na-ebi n'agbanyeghị ihe nlụpụta ya gị onye mụ na ya na-atụgharị uche na-eme ka matasị mgbe ị na-achọ ibi ndụ nke kwesịrị ekwesị mgbe ị na-achọ iso ụzọ nke chineke ghọta n'ụbọchị taa si n'ọbụ na mpaghara ndụ nke ime mmụọ gị dịka ndị igbo na-akpọ ya akara aka gị mgbe ị na-eme nke a ya gaziere gị echi na-abịa abịa ka anyị chọpụta ebe nkọcha na ngọzi na-esi abịa ma ọ bụ ngọzi na nkọcha na-esi abịa ya gaziere gị imela onye okenye eze nlewemchi na ndụmọdụ nke ezinụlọ nke iwetara anyị n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba gị ume onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224, 0706 363 7224. n'ọnwayọ mgbe anyị ga-ewetara abụ nke ga-eme anyị obiọma eze kachasị eze niile ụmụ gị na-ekelekwa gị na-aja gị n'ihi ọgbamume gị na-enye ụmụ gị n'ozi a na oge ndị a nke dị mkpa ikwusa okwu gị na mbara anyị na-ekpe ka mkpụrụ obi ndị a gị na-ewere okwu a dịka ihe kwesịrị ekwesị ka nzọpụta rute ha rute ezinụlọ ha ọbụna anyị onwe anyị ka mgbe ị gaje bịa ka ọ bụrụ na ụkwụ gị ka anyị niile ga-esekpuru ala ndị enyi m ana m arịọ ka ịhụnanya nke chineke gaa n'iru bara anyị ụba ihe anyị na-akọwapụta ihe anyị na-amụ bụ ihe si n'obi chineke pụta ụzọ ha dị iche iche ka anyị ji na-emejọ na-emegide okwu chineke nke na-eme ka mmụọ chineke na-ewe iwe n'ebe anyị nọ anyị na-aga n'iru n'ihe ọmụ nke ụbọchị nke taa dịka na anabata anyị anyị ga-ewere ihe ọgụgụ nke ụbọchị nke taa na akwụkwọ izikel isi nke iri abụọ na abụọ anyị ga-amalite na amaokwu nke iri na ise amaokwu nke iri abụọ na ise ịkọwapụta ihe Chineke chọrọ n'ebe mmadụ nọ nke o tinyere n'ọnụ onye amụma ndị ochie ma ọ onye ochie Izikel n'oge ya nke anyị ga-eji mụtakwa ihe n'ime oge ndị a n'ebe anyị ji aka na nke iri abụọ na ise ebe a na-eme ka anyị mata ọnọdụ nke ndị amụma n'oge ndị gara aga ndị gbanarịrị ntụziaka nke Chineke ndị mere ka ọtụtụ mkpụrụ obi bụrụ ndị na-agaghị eketa ndụ ebighị ebi ndị lere ya anya na bụ n'aka ha ka ezi ihe ga-esi apụta na-abụghị ime ka ndị mmadụ mata ebumnobi nke Chineke ịla n'iyi onye nwe anyị mee ka anyị mata na ọtụtụ ndị ozi ndị na-agbasa ozi nke Chineke na ha nwere mkpọrịkọta oku na ha nwere ike ha ji arịrị dịka ọdụm ke na-egbu mkpụrụ obi ke na-eripịa mkpụrụ obi na-achọghị ka amata ihe dị oke ọnụ ahịa site n'okwu Chineke ke na-emeghị ka ndị mmadụ mata ụzọ njehie dị iche iche n'amaokwu nke iri abụọ na ise o mee ka anyị ghọta na ndị amụma ndị isi nchụàjà n'oge ndị gara aga meluru mee ka ihe nke dị nsọ ihe nke a mara na ụzọ nke kwesịrị iji mee ya ịtọ Chineke ụtọ bụrụ nke emebiri ha akpaghị oke n'ihe dị ọcha na ihe na-adịghị ọcha ihe niile ha chịkọtara ya na-egosi ndị mmadụ ọtụtụ ndị mmadụ wee bụrụ ndị nọ n'ọnọdụ nke anụ arụ na-enweghị mmetụta nke mmụọ nsọ site na nduhie nke eduhiere ha site na nkọwa nke na-akọwaraghị ha nke ọma site n'okwu Chineke onye nwe anyị na-akpa oke n'ihe dị ọcha na ihe na-adịghị ọcha onye nwe anyị na-akpa oke site na ụbọchị izu ike na ụbọchị ndị ọzọ dị iche iche onye nwe gara n'iru n'akwụkwọ ebe a e ji aka n'ahịrị nke iri abụọ na asaa na-eme ka amara na ndị ọgaranya ndị amara na aha ha na ha bụrụla agụ ndọgbu nke na-adọgbu dị na-aṅụ ọbara dị na-eme ka obi ndị mmadụ laa n'iyi n'ime ka ha ghara inwe nkwanye ùgwù nye Chineke onye nwe si na ha mere ka obi ndị mmadụ pụọ n'ebe chineke nnọ ha zọturu ọtụtụrụ ndị mmadụ ihe ndị a bụ ihe anyị na-ahụkwa taa n'etiti ndị akpọrọ ọlụ ma ọ bụ ndị họrọla ma ọ bụ rọrọ ịlụ ọlụ nke onye nwanyị anaghị akpa oke n'ihe dị ọcha na ihe na-adịghị ọcha anaghị akụziri mmadụ na nke a bụ ihe kwesịrị ime na nke a bụ ihe na-ekwesịghị ime na ndị a bụ omume ndị a na-ekwesịghị ka ahụta ya n'ime ụmụ chineke na-ajọ ma ọ bụ na-eme ka obi chineke kwuo ekworo onye nwe anyị na-eme ka anyị macha na ihe ha na-eme bụ ihe efu ndị na-adọgbu onwe ha n'ọlụ ndị na-asị anyị bụ ụmụ chineke anyị bụkwa ndị nzisa ozi ndị ama nke chineke ma ọ bụrụ na adịghị eje ozi a site na ntụziaka nke Chineke site n'ịtụ egwu nye Chineke ile anya taa idebe ụbọchị izike ike nke Chineke bụ ihe a na-azọtụ n'ala ọtụtụ ndị mmadụ na-akọwa na ụbọchị nke mbụ n'izu n'ọbụ ụbọchị nke kwesịrị ka eto Chineke n'ọbụ ụbọchị nke kwesịrị ka efe Chineke ịjụọ e ọtụtụ si n'ọbụ ụbọchị Kraịst si n'ọnwụ bilie nke a bụ eziokwu mana kraịst maọbụ chineke enyeghị ntụziaka na a ga-edebe ofufe nye chineke n'ụbọchị mbụ n'izu kama ọ bụ n'ụbọchị nke saa n'izu ya mere anyị na-akpọkwa oku site n'akwụkwọ nsọ na-adọkwa aka na ntị ka ọ ghara ịbụghị nleda anya ka ọ ghakwara ịbụghị nduhie nye ọtụtụ mkpụrụ obi ọ bụ ihe onye nwe anyị si mee ka akwụkwọ nsọ a bụ okwu ya banye n'aka mmadụ banye n'ụlọ dị iche iche ọ bụrụ na onwe gị nke ị nwere oge na ohere dịrịra gị ịchọ ofu debe n'ụlọ ọ bụrụ naanị debe edebe na-agụ ya na-eti ya alụ ọlụ mara mgbe ị na-azọghị mgbera mgbe ị na-eje ije n'ebe Chineke na-achọ gị mana mgbe ị na-eso ndị ọzọ bụ ndị si soro okwu ọnụ m ma eso na omume m onye nwe anyị na-ayọ anyị n'ayịyọ ka anyị kpaa oke nwee nlezianya nwee nghọta hapụ isoro ịla iwu nke Chineke n'iyi imebi ọgbụgba ndụ nke Chineke dịka ndị ozi n'oge ndị gara aga dịka Ezikiel na-akpọwapụta ma ọ na-ekwuwapụta oge dịrị anyị ugbu a ịghọta nke ọma na anyị ga-asọpụrụ Chineke kpaa oke n'ihe dị nsọ na ihe na-adịghị nsọ wezụga mmegbu dị iche iche wezụga onwe anyị ịbụ ọdụm nke na-agbagharị nke na-achọ onye ọ ga-elomi n'ihi na ụbọchị ikpe nke onye nwe anyị na-abịa onye nwe anyị ga-ekpe onye ọbụla ikpe dịka ọlụ ya si dị onye lụọ nke ọma ezi ụgwọ ọlụ ka a ga-enye ya onye lụọ nke jọrọ njọ ụgwọ ọlụ jọrọ njọ ka a ga-akwụghachi ya tụgharịa uche n'ime nke a ka onye nwanyị gọzie gọzie ezinụlọ gị ruo mgbe anyị ga-ezukọ n'ụkwụ nke onye nwanyị n'aha jizọs bụ onye nwanyị amen chineke onye kere eluigwe n'ụwa anyị na-enye gị ekele na-atụ gị mma mma n'idoro anyị ndụ ruo n'ụbọchị taa ma nye anyị onye mgbasa ozi nwa gị nwoke onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gị arụ ekpere anyị bụ ka chineke nọ nyere gị ka ọ gọzie gị ka onye gị ogologo ndụ na ahụ isi ike onye mgbasa ozi Chukwuemeka Ngozi Aja n'ozi ọma nke inyere anyị n'ụbọchị taa imeela onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị ntị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com at gmail dot enyi m ọma na-ege ntị ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 otu aka ka anyị jikwa na-ekele ndị nyere anyị abụọ ma nke ụbọchị taa ma onye kwupụtara anyị ndụmọdụ nke ezinụlọ ka Chineke nọnyere mmadụ niile ma ndị kere gị ka Chineke gọzie unu chebe unu ma nọnyere unu n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo